Ọkachi ikirigo ọgwụ nwoke Ọkachi ikirigo ọgwụ nwoke Ọkachi ikirigo ọgwụ nwoke Ọkachi ah, anya ebido ụgbọ Anya gakwa ka esi abịa Oke na-akara ugo ọja dịla igbo ijija na-esoro nwa na nke ikpeazụ a nwa chọrọ ụga abịakwa ka anyị si abịa oje ka ya ịmụkwa ọkaji nwoke

ụlọ nta na anyanwụ nọ n'aka mana anọ m na-akele ya ka nwa biko etigbu ụgbọ na-atụ ọdụmọdụ na-egbu agụ arụrụ chụpụ ọdụm ebe obi onwere ego na-ezu ori ebuchara ekwesị ya anya dị ya n'ọkụ ụkọ zagbọrọ na onye akụkụ bụ onye ama na ọya gbọrọ ikpere m afa arụbọ asịrị na ọkachike na bụ mmọnwụ udelebelebe nye ukwu bụ onye nta ụfọdụ na-amụ amụ ụfọdụ na-ebu ya asị ah, na aka lele eri ozu me got ekweli

welcome me. Okajiki. ọrụ ga-abịa ha ọkajiki kpoja igbo

tule akájọ fọ ní ìdájẹ́ ṣúgà A fọ wàhánà àkùjì ọba látúlẹ̀ A fọ ní ìdájẹ́ afọyà làwọn lẹ́pẹ́ òbòdà fi yẹpẹ̀ náà fìyà A kí wọn máa ka pípẹ́ kúrú ká ẹ̀rẹ́ àkùjì ọba látúlẹ̀ A wákàrú ká.

obodo atinye ọnọbịa ụmụ ndị iro ole ga oyi ụmụ ndị iro ole ga oyi ọkụ onye a na-amara ebe obodo atinye ọnọbịa ọkụ onye a na-ekwu okwu ya obodo etinye isi n'ọbịa onye eze n'igbo mmọnwụ oyi alụsị ego ole oyi ọbụla asabali oh, afọ onye na-ekwu okwu oh, ya obodo etinye isi afọ onye a na-amara ekwe oh, obodo etinye